ọmọ ẹgbẹ́ myself and the Federal House of Representatives, Abuja. Ọ̀bùrọ̀ kan fẹ́ lè fẹ́ o. Mama, mama, hey, mama, mama, panya, panya. Okay, okay representing the North and South in the Federal House of Representatives, Abuja. You're welcome, sir. Eh? You're welcome. Ụlọ na-atụtụzi anya ọ na-afụ ka anya bụ ndị foto na ndị vidiyo. Ee, ha na-anabata nwanne anyị Okay, Gabani, Gabani. Honorable, uh, Onyanani Shukalaina Fedwa. Deputy North and South, Onyawa. Oh, Akunwa for Chairman PDP, Deputy North and South, Onya. Akunwa for Ogidegele mulo. Ogidi kwelo. Lelo. Yeah. Gbuonu ụgbọ anyị ga-azụ anyị oh! anyị ncha niile ga-eto arụ oh! anyị ga-eto ọgbọ oh! anyị ga-adị n'eti dị hundred o igwe tiomara ị ga-adị 100 dị 120 dị hundred o ị ga-adị na-achị anya ọfụma ee nkene ndị oriri niile starting from aka agụ Ogidi, Ọsọọfịa na Ogidi, our one and only POT, PDP, na Naịjirịa niile. Akụ aka na Ọsọọfịa, na-akụ aka Akagụ onye Ogidi, yes, semi invite si na ị ga-afụ igwe. Nwụnụ nwoke Akụnwafọ Ilemeka, yes, bụrụ PDP chairman na Idemmili North a. Etu a ka ọ dị. Izi. Eh? andụ ọhịa anyị niile nọ a ọ nọsọrọ eze ka m kele onye ọbụla biko ọbụla ọta m ị ga-ejikwuwe okwu on behalf of myself and my family na ndị PDP nye 500,000 biko sikụ ahịa akụkụ honorable honorable Peter Chibioka onye okwuchitela anyị na Federal House ọbụrụ obere ife anyị na-ekene e, e, honorable Obinna Chidioka ife ido mmiri ee for finding out time to come and be with us n'ogidi ọbụrụ obere ife ife ọ ga-abụ ife ido mmiri anyị na-ekene gị Ogidi Union Lagos branch na-abịa Ogidi Union Lagos branch um, receiving union london branch orúkọ akéwà jẹ lókè lókè lókè ẹlẹgùn mc jẹlẹ lọwẹ òbí ní union lagos branch ayé ìjì hundred thousand our king. ẹ ayé kẹdẹgbẹ honourable obìnrin àṣejù ọkà ẹ ọbẹ ẹwọn ìdíje mọnú. onu n'efu Fish Line House, Abuja. My PG, I greet you, sir. Ogidi ebe na unu eh, eh, ụmụ onye si na anyị kọnstituensi ọ tọrọ na dozilo eh, ya ka anyị na o wee ka ya ziri ozi gị na igwe nne ya Prince Chinedu Okeke bụ onye urukwọtasịrị ka ọ bụrụ co-chairman ọ bụ na ya bụ Prince Chinedu Okeke si ka were 1 million naira wee sọpọtụ anyị Prince Chinedu Okeke one million naira. ọ̀wé lọ sí àmọ́ká fún ọ. lọ́sí àmọ́ká. lọ́sí àmọ́ká. ìfọ̀ gàbọ̀. daalụnụ ndị ogiri nọ Lagos branch nọọnụ nọọnụ daalụnụ rinne daalụnụ rinne ọ ife kwu ka a na-eme ee

just witnessed uh, the Honorable Obina Chidoka and uh, an array of who is who in Ogidi yeah. in Igbo land, rejoicing with the land of Ogidi, the occasion of the Itoaro Ogidi 22 edition. Upla World TV reporting for the Center for Research in Igbo History and Culture. Yes. Today um, is Saturday, the 16th of April 2022. The place is here in Ogidi, Anambra State. Thank you for watching. Uh, the program continues. We are moving on to the next stage. Um, uh, match passed by the age group, And then it will be done for today and for this year. Um, ministers. All of the age grades are warming up. We'll take a break. and When we come back, we'll bring you the march past by the age grades in Ogidi. Thank you. See you next uh, week.